anyị ọgaza ngozi gị kpọọ ya ọgaza you right eze nwanne you go pass any gburugburu jọmpam pass apaki ga-azụ na ga-azụ n'ugwu ugwu ọrụ ị na-arụ na ọ ga-agazi ugwu ihe ọma anyị na-eme na ọ ga-agazi ugwu onye iro tinye isi gị isi atọ Mamang Phoenix at ninjaphoenix.com.